AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị lowrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi enyi m onye igbo na-ege ntị taa bụ ụbọchị ọzọ ka chineke anyị na-ekwela ka amara ya binyere anyị gị onye jehova na-ahọrọla ịbụ nke ya udo dịrị gị ka anyị kpere chineke onye nwe anyị imeela n'ihi oru gị onye ịhọrọla nyere anyị aka dịka na ịhọrọla anyị ka anyị jisie ahụma mma anyị ike ka ọ dịrị anyị na mma n'aha jizọs amen ezi enyi m isiokwu anyị taa bụ ozi ihe atọ ejirimara onye wụrụ ụzọ ihe atọ eji mara onye nke ahọwụrụ n'ime ụzọ ihe atọ eji mara onye nke jehova na-ahọrọla ọ dịkwa ụzọ ihe atọ nke na-emegide onye ahụ jehova họrọla ebuke ya anyị na-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ ndị kọrịntị nke abụọ isi isii amaokwu nke iri na anọ akwụkwọ ndị kọrịntị nke abụọ isi isii amaokwu nke iri na anọ ọ na-asị unu na ndị na-ekweghị ekwe ekekọtala onwe unu n'ihi na unu na ha dị iche n'ihi na olee nkekọ ezi omume na imebi iwu na-ekekọ ma ọ bụ olee nwekọ ihe na ọchịchịrị na-enwekọ dị ka anyị na-anụ ihe akwụkwọ nsọ na-ekwu ọ dị ụzọ ihe atọ kpọpụtara m chọrọ ime ka anyị mara nke mbụ bụ ndị kwere ekwe ndị kwere ekwe ihe nlereanya ka ndị kwere ekwe bụ ka akwụkwọ timoti nke mbụ isi anọ amaokwu nke iri na abụọ na-ekwu n'ebe ahụ na-asị ekwela ka onye ọbụla lelia nwata ịbụ anya kama mee onwe gị ka ị bụrụ ndị kwere ekwe ihe atụ n'okwu n'ibi obi n'ịhụnanya n'okwukwe na ịdị ọcha enyi m ịnụna na onye kwere ekwe na ihe elere anya n'aka ya nke bụ na otu ihe eji mara onye Jehova họrọla bụ ọ bụ onye kwere ekwe Haleluya amen onye a nke kwere ekwe ke na ala ama ihe ha chọrọ n'aka ya nke bụ ihe lere anya nye ndị ọzọ gịnị ga-abụ nlụpụta nke onye kwere ekwe na-anọgidesi ike n'ime Kraịst Jizọs nlụpụta ya bụ ka akwụkwọ nsọ na-agba ama na akwụkwọ ọlụ ndị ozi isi ise amụkwukiri na anọ ya n'ebe ahụ na-asị e wee tụkwasịkarị nye onye nwe anyị ndị kwere na ya igwe mmadụ ma ndị ikom ma ndị inyom ezi enyi m hụrụ ya na gị onye jehova họrọwụrụ na ọ dị nlụpụta ezi ihe nke okwukwe gị ga-enye gị ana m arịọ ka ọ dịrị gị otu a n'aha jizọs amen nke abụọ ejirimara onye a họrọ bụ na ọ bụ onye ezi omume na akwụkwọ jenesis isi iri na ise amụkwu nke isii na-akọwa onye ezi omume chineke anyị amaara ndị bụ ndị ka ya o mere ka anyị mara na ori ya bụ onye ezi omume ezi omume bụ ihe eji mara onye jehova họrọwụrụ ọ bụ ndụ ị ga-ebi ga-agba ama na ịbụ onye ezi omume ọ dịghị n'aka mmadụ iso gị na-enyocha ime onye bụ onye ezi omume ma jehova na-agba ama ndị bụ ndị ka ya gịnị ga-abụ nlụpụta nke ezi omume ka anyị onwe anyị họrọla anyị ga-ahụ nke a n'akwụkwọ jenesis isi iri atọ amaokwu nke iri atọ na atọ ihe ikpeazụ eji mara onye a họrọla onye jehova wụrụ mbụ na ọbụ ihe onye ahụ bụ ihe na akwụkwọ jọn isi atọ amaokwu nke iri abụọ na otu ihe ka eji mara onye nke na-eso ụzọ nke kraịst onye jehova họrọla ịbụ ụrụ ya ọ na-abụ ihe nye ndị na-amaghị jehova ọ na-abụ ihe nye ndị ezinụlọ ya ọ na-abụ ihe nye ndị enyi ya ọ na-abụ ihe nye ndị ya na ha so arụ ọrụ ọ na-abụ ihe nye ndị ọ na-ejere ozi ọ na-abụ ihe nyekwa ndị na-ejere ya ozi ezi enyi m dịka onye a wụrụ ịbụ ihe ihe gị ga-enwu n'aha jizọs amen gịnịkwanụ ga-abụ nlụpụta nke ìhè nke gị onwe gị natara akwụkwọ aza ya isi iri isii amaokwu nke mbụ na nke atọ bilie nwee n'ihi na ihe gị awawo ebube jehova awawokwa na-arụ gị enyi m gị onwe gị bụ ihe gị onye na-ahọrọwụrụ ịbụ ihe ịbụ ihe ịnwụ na nzukọ gị ịbụ ihe ịnwụ n'obodo gị ịbụ ihe ịnwụ n'ezinụlọ gị ịbụ ihe ịnwụ na amaala n'ebe isi pụta kedụkwanụ maka akwụkwọ Luk isi iri na abụọ amaokwu nke iri atọ na ise gị onwe gị bụ ihe ana m eme ka ị mara na ozi ihe atọ a bụ ejirimara gị ịbụ onye kwere ekwe ịbụ onye ezi omume ịbụ ihe gịnịkwanụ na-emegide ihe ndị a nye anyị dịka ndị kwere ekwe ihe na-emegide anyị bụ ekweghị ekwe dịka ebe anyị gụrụ akwụkwọ nsọ akwụkwọ ndị kọrịntị nke abụọ isi isii amụkwụ nke iri na anọ na ekweghị ekwe na-emegide okwukwe anyị ị ga-ahụ ndị ga-abịa ịnwa gị ọnwụnwa dịka onye kwere ekwe ezi enyi m emeghịkwala chetakwa na ị bụ onye kwere ekwe chetakwa na okwukwe gị nwere nlụpụta nke ezi ọrụ n'ime ya gịnịkwanụ na-emegide ezi omume akwụkwọ nsọ na-agba àmà n'akwụkwọ ndị kọrịntị nke abụọ ahụ kwa n'isi isii amụkwu nke iri na anọ ọ na-asị na ajọ omume na-emegide ezi omume gị ajọ omume ga-esi n'aka mmadụ na-abịa ezi enyi m nwee nlekọrọ anya ụzọ ihe atọ a na-ebili megide ezi ihe atọ ndị a eji mara gị dịka onye kwere ekwe nke na-emegide ihe dịka ejirimara gị dịka onye ahọrọla ịbụ nke kraịst bụ ọchịchịrị jisi ike ekwela ka ọchịchịrị nke na-agba ụwa gburugburu ekwela ka ọchịchịrị nke na-apụta n'ebe ị chọtara onwe gị ekwela ka o gbuo ihe anyị maara nke ọma na ihe n'ebe ọ bụla ọ batara ọchịchịrị na-agba ọsọ ezi enyi m guzosi ike bilie nwue n'ihi ihe gị agbawo ebube jehova ka nọ na-arụ gị ọchịchịrị agaghị emegide gị ma ọlị ajọ omume agaghị emegide ezi omume gị ekweghị ekwe agaghị ebili megide ikwe ekwe gị ejiri mara gị ndị a dịka onye kwere ekwe onye ezi omume na ìhè ọ ga-eguzosi ike na ndụ gị ekweghị ekwe ajọ omume na ọchịchịrị ndị a agaghị abụ nketa gị ya dịrị gị na mma mgbe niile na n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen a gharawo gị ịbụ onye a gọziri agọzi mara na ọbụ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị na ị nwere ike ịkụrụ na n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 email adreesị anyị bụ awrnigeria at gmail com awrnigeria at gmail dot com ma ọ bụ awrnigeria at yahoo com. awrnigeria at yahoo dọtkọm mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org gị tinye asụsụ Igbo gị nwa Chineke ọma na-ege ntị anyị ga-ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya onye okenye o nwere agụ ụwa imeela na ndụmọdụ nke inyere anyị n'ụbọchị taa onye anyị gawa n'ọtụtụ egwu

onye udo na amara chineke chịara ndị seventh day adventist church choir hilltop aba na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa chidimma anyị na-arịọ ka mara ya baruo n'ụba unu emeela onye ọma na-ege ntị mara na nwere ike ịkụrụ anyị na 0706 ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ ihe na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya 0706 n'ọnụ nwayọ mgbe nwa chineke tere mmanụ ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ndewo ndị ọma na-ege m ntị achọrọ m ka m gwa anyị okwu maka okwukwe anyị okwukwe bụ ihe dị mkpa n'ebe nwa chineke nọ inwe okwukwe ọ dịghị ihe ọ bụla ọ ga-eme ka ị nwee ịda mba n'obi n'ebe Chineke nọ n'ihi na ị maara na Chineke aghaghị ime ka i si n'ọnọdụ ọbụla nke ị nọ n'ime ya pụta ka anyị kpee ekpere anyị enweghị ike gaa n'akụkọ nke dị n'akwụkwọ nsọ n'akwụkwọ Mak ka anyị jiri wulie okwukwe anyị elu nara ekene eze ebube chi nke okwukwe meere anyị amara n'oge a wulie okwukwe anyị elu site na mmụta nke ị ga-amụzinye anyị nke ọ ga-abụ n'ikpeazụ n'ime ịṅa ntị n'okwu gị eze ebube iwu okwukwe anyị dịka ụlọ anyị akwụrụ gidigbam kwụsị ike n'elu oke nkume ahụ bụ jizọs n'ihi na ọ gị onwe gị bụ onye nzọpụta anyị bụ mbido na ọgwụgwụ nke okwukwe anyị meere anyị amara chineke na aha jizọs kraịst onye nwụrụ n'ihi anyị amen biko ka m bido site n'ime ka anyị mara na okwukwe na ahụ ihe a na-adịghị ahụ anya anya onye nwere okwukwe ga-ahụ ihe a na-adịghị ahụ anya ị ga na-ahụ ya anya n'ihi na iji anya nke okwukwe na-ahụ ya onye nwere okwukwe ga-emetụ ife a na-adịghị emetụ aka aka n'ihi na iji anya na aka nke okwukwe na-ahụ ya were metụ nwa ya aka ọ ya mere ọ dị mfe ndị nwere okwukwe inweta ngozi chineke ọsịsọ karịa ndị na-enweghị okwukwe ọ ya mere akwụkwọ nsọ ji mee ka anyị mara na mgbe anyị na-enwe okwukwe dị ka mkpụrụ nke mustard seed mkpụrụ nke mọsta ọ sị na anyị ga-asị ugwu pụọ ugwu ege anyị ntị ngwa ka anyị gaa ntị n'ihe dị n'akwụkwọ nsọ n'akwụkwọ mak isi asaa ma ndị n'ahịrị iri abụọ na anọ ruo n'ahịrị nke iri atọ okwu chineke sị o wee si n'ebe ahụ bilie jee na oke ala tai na saidon o wee baa n'ụlọ ọ chọghịkwa ka onye ọbụla mara ma ọ apụghị izo ịzụta ya ma ngwa ngwa otu nwanyị nke nwa ya nwanyị nke nta nwere mmụọ na-adịghị ọcha ebe ọ nụrụ ude ya ọ bịa daa n'ala n'ụkwụ ya ma nwanyị ahụ bụ onye grik bụrụ onye sairofenishia na ọmụmụ ya o wee kpere ya ka ọ chụpụ mmụọ ọjọọ ahụ na-arụ nwa ya nwanyị o wee sị ya kwee ka afọ buru ụzọ ju ụmụ n'ihi na ọ dịghị mma ịnara nri ụmụ tụpụrụ ụmụ nkịta ma ọ zara sị ya ee onye nwe anyị ọbụna ụmụ nkịta nọ n'okpuru tebụl na-eri irighiri ụfọdụ na nri ụmụnta o wee sị ya n'ihi okwu a laba mmụọ ọjọọ ahụ apụwo n'arụ nwa gị nwanyị o wee laa n'ụlọ ya bụ nwatakịrị ya hụ nwatakịrị ya na-atọgbọrọ ya na na-atọgbọrọ ya n'elu ihe ndina ya hụkwa na mmụọ ọjọọ ahụ apụworị amen akịka a bụ akụkọ dị nkenke mana ihe mmụta riri nne dị n'ime ya jizọs ezichala ozi ọma mechaa ọtụtụ ihe rịba ama dị ka ịzụ mmadụ puku anọ nri ya zụsịa ha nri nyechaa ha nri mgbe ọ gwachara ha okwu ihe dị ka abalị atọ akwụkwọ nsọ sị na jizọs kraịst nwere ọmịiko n'ebe ha nọ ya sị na ha agaghị arapụ ha ka ha nọrọ agụụ lawa n'ụlọ ha n'ihi na ụfọdụ n'ime ha nwere ike ịda n'ụzọ nwụọ n'ihi agụụ ya mere jizọs nwere obi iko n'ebe ha nọ mgbe ọ zụsara ha nri ya zilaga ha sị ha lawa ya nwere onwe ya chọzie ka ya gaa chọọ ebe a ga-ezu ike ka ya zụta onwe ya zuo ike akwụkwọ nsọ si anyị na-akwụghị izo ya na mgbe ahụ ka otu nwaanyị nụrụ ude ya chọba ebe ọ nọ ya bịa daa n'ụkwụ ya mgbe ọ fụrụ ya n'ebe ọ nọ chọọ ka ya zuo ike jizọs n'ihi ihe ịrịba ama ọ na-eme abụworo mmadụ ọra ya bụrụ taa e nwere ike baa ya obiọra mgbe ahụ nwaanyị abịa daa n'ụkwụ ya na-arụ ya sị ya biko bịa zọpụta m na nwa m nwaanyị na o nwere mmụọ ọjọọ ya sị bịa chụpụ mmụọ ọjọọ n'ime ya ihe jizọs zara nwaanyị a bịa bụ ihe ga-agba kwesịrị ịgbagagharị jizọs nwaanyị a biko chere chere chere na e kwesịrị ka e mee ka afọ ọ bụrụ ụzọ jụọ ụmụaka ndị ole ka jizọs na-akpọ ụmụaka ndị juu ndị ndị Izrel ndị Juu ilee anya na mgbe gara aga enweghị ihe ọbụla bụ ihe jikọrọ ndị Juu na ndị Grik maọbụ ndị mba ọzọ mgbe nwaanyị a bịara akwensọs anyị na ọ bụ onye Grik bụrụ onye sairo site n'ọmụmụ ya ya mere nweghị ihe kwesịrị ijikọta ya na ndị Grik maọbụ ndị Juu nweghị ihe kwesịrị ijikọta ndị Grik na ndị Juu n'ihi na ha onwe ha bụ ndị mba ọzọ ha amaghị Chineke mana ilugo na nwaanyị a ji okwukwe chọrọ jizọs bịa mara n'ezie n'ezie na ihe ọ na-anụ maka jizọs na jizọs pụrụ imekwara ya otu ihe ahụ na-emere ndị ọzọ onye mara anyị na-agụ abụ anya sị, mere m ya mere m ya mere m ya mere m ya ihe ahụ i mere ndị ọzọ mere m ya nwa ahụ i nyere ndị ọzọ nyere m ya nke a bụ ekpere dị mkpa nke anyị kwesịrị ị na-ekpe mgbe ụfọdụ chineke kama ị na-enwe anya ụfụ na anya ukwu isi chineke ihe o mere ndị ọzọ ya mee gịnị ya mere gị ya nwaanyị a na-anụ ude jizọs ya sị na ihe a jizọs na-emere ndị ọzọ na achọrọ m ka o mere m ya ya bịakwute jizọs daa ihe jizọs gwara ya bụ na-ekwesịrị ime ka afọ ju ụmụ ya bụ na ya arụchabeghị ihe ịrịba ama na ọrụ ebube dị n'obodo ndị juu ka ya mesịgoro nke ndị juu tutu ya bịaba n'ebe ndị griik nọ mana ajụjụ bụrụ jizọs ihe ọ na-ekwu ọ na-ekwu ya na ụdị nọ ihe si ya n'ala ala obi pụta o si ya n'ala ala obi pụta kama na ọ na-achọ ka ọ mara ihe nwaanyị a ga-eme n'ihi na mgbe ọ si ya ka ụmụ buru ụzọ rie ihe ọ pụtara bụ na ụmụ richa na ọ ka ga-enye onye na-abụ ndị na-abụghị ụmụ so jizọs bụ n'obi na ya nyesi ụmụ mgbu ndị juu na ya ga-enyekwa ndị grik n'ihi na jizọs bịara maka ndị juu na ndị grik ọ ya mere pọl dị sị na-enweghị ezi ikpe oke dị n'etiti juu na ndị gịnị na ndị grik n'ihi na jizọs abịago mee ka ikpe oke laa mana jizọs na-achọ ka ọ nwapụta okwukwe nwaanyị a na-asị ya na agaghị ewere nri a ga-enye ụmụ nye nkịta ka ụmụ buru ụzọ rijuo mana nwaanyị echegeche ya sị ya ee onye nwe anyị ee pụtara onye nwe m ihe i kwuru bụ eziokwu kama na na nkịta na-adịkwa n'ọnụ okpuru tebụl na-atụtụrụ irighiri nri na-adapụgasị okwu a mara jizọs arụ jijiji ya were sị ya n'ihi okwu a n'ihi okwu a laba na mmụọ ọjọọ ahụ arapụrụ nwa gị nwaanyị gị bụ onye na-ege m ntị ya bụrụ na ị ga-enwe okwukwe taa ana m asị gị n'ihi okwu chineke nke ị na-anụ ka chineke mere gị atata n'aha jizọs nwaanyị alawakwana ya ala ruo n'ụlọ ya n'ezie n'ezie n'ihi okwukwe ya mgbe jizọs kwubiri okwu ọ dị ụnyaahụ ya ala ya abụrụ na nwa ya abụrụgo onye nwere onwe ya site n'aka mmụọ ọjọọ amaghị m ihe ị na-arịa n'ụbọchị taa amaghị m ihe bụ nsogbu gị amaghị m ọnọdụ ịnọ n'ime ya n'ụbọchị taa mana ana m arịọkwa kwe gị bụrụ okwukwe nke pụrụ iweta nzọpụta n'ebe jizọs nọ nke ga-eme ka nzọpụta jizọs rite gị aka ruo gị arụ ka chineke napụta gị n'ihe ọbụla bụ nke bụ mkpagbu nke ihe ọbụla ị na-agabiga maọbụ mkpagbu maọbụ ọnọdụ ọbụla nke ị nọrọ ya na-adịghị otu o kwesịrị ka chineke nye mmere gị amara napụta gị n'ime ya ruo ebi ebi ka amara onye nwe anyị bara gị ụba nzọpụta ya na ihe ọma niile bụ nke ọ akwadoro anyị ka ọ bụrụ oke anyị n'aha jizọs kraịst bụ onye nwụrụ n'ihi anyị amen ka anyị rịdata isi n'ekpere onye nwa anyị na chineke anyị ike gị bụ ike kachasị ike niile ị na-ele anya n'obi anyị ọbụnadị mgbe ọnụ na-apụ gị ikwu okwu arịrịọ na-arịọ n'oge a bụ chineke biko gọzie ụmụ gị napụta ụmụ gị n'aka ikikere nke mmụọ ọjọọ aka ikikere nke ọchịchịrị niile na n'aka mkpagbu niile na agụụ niile na ọrịanrịa niile imewe ya na mgbe gara aga ị ka na-emekwa ya n'ụbọchị taa mere anyị ihe ọma ahụ niile ị na-emere ndị ọzọ mere ya ụmụ gị nke a bụ arịrịọ m n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen onye mgbasa ozi chinomso franklin basi imeela n'oziọma nke nyere anyị n'ụbọchị taa oziọma nke na-echekwutara anyị ka anyị nọọ chineke nda ma na-arịọ n'ụbọchị taa gị onye ọma kere ntị ka anyị gbalịa tinye ihe anyị nụrụ n'ọlụ onye mgbasa ozi n'ime agwa anyị ama m na chineke ga-ewuli mmụọ anyị ma na-arịọkwa ka chineke nye gị ogologo ndụ nye gị ahụike ka ịhụnanya ya bara gị n'ezinụlọ gị ụba n'aha jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịa ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo com onye ọma na ekentị ntị mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org ka itinye asụsụ Igbo gbalịa chịkụta itinye asụsụ Igbo arụ ekpere m n'ụbọchị taa abụọ ka Chineke nye anyị nri taa nke gị zuru anyị ụbọchị nke taa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary guine lowrence na si echi ka anyị zukọkwa Ndewo